AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi nwanne m onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị na-asị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m due gị ka ihe gara gị nke ọma anyị abịala n'ụbọchị taa ịmalite ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke izu a cheta n'izu gara aga anyị lebara anya na ndụ otu nwanyị nke na-enweghị nkwanye ùgwù nye onye ahụ ọ kpọrọ di ya nke onwe ya juru afọ ma n'ezie n'ihi ọdịmkpa nke ezinụlọ dị nye Chineke cheta gị onye mụ na ya na-atụgharị uche na ezinụlọ ọ bụla na ọ bụ Chineke hiwere ya ya mere ezinụlọ gị dị Chineke mkpa ezinụlọ anyị dị Chineke mkpa nke a mee Chineke bata na ezinụlọ a anyị na-ekwu okwu ya imezi ihe o lere anya na-ana aga nke ọma ime ka nwaanyị mara ọnọdụ ya dị ka nwunye ọ bụ ya kpatara isiokwu anyị n'izu a ji bụrụ ọmụmụ nke nkwanye ùgwù ọmụmụ nke nkwanye ùgwù ma isiokwu anyị kpọmkwem n'ụbọchị taa na-asị mgbe m bidoro ịgbanwe ana m achọ iwepụta ihe omume nke ụbọchị taa ọ bụghị naanị nke ụbọchị taa nke izu a dị ka nwaanyị ahụ onye nwetara onwe ya n'ọnọdụ a mgbe m bịara hụ aka Chineke na-arụ m m bịa bido bịa chebara ya uche si na o kwesịrị ka m nwee mgbanwe na o kwesịrị ka m ghọta ihe bụ akparamàgwa nwaanyị nye di ya ma bịa bido mụnwa otu esi ekwu okwu otu m si atụlere di m ụka otu m nwere ike isi hazie okwu ọnụ m ya bụrụ nke a nabatara nke na-agaghị enwe mkpasu iwe n'ime ya n'ime m ma bịa hụ na ekwesịrị m ịbụ onye mụ na di m na-agaghị amakwa aka amụrụ m na ekwesịrị m ịkpara ya ụka n'olu dị nwayọọ mgbe ụfọdụ nwee nramahụ ma jụọ Chineke otu m ga-esi ekwu okwu n'iru di m ihe m pụrụ ịgwa ya na mgbe m kwesịrị ikwu okwu ma ọ bụ ịtụle ụka n'iru ya abịara m n'ezie hụ na o kwesịrị ekwesị ka m mụọ isi biko gbaghara m n'ihi na nke a bụ ihe na-enyekarịsị m nsogbu na ndụ isi gbaghara m apụrụ m isi onye ọzọ gbaghara m ma onye ahụ akpọrọ di m ọra ka ahụ ka m sị ya gbaghara m ọ bụkwana ma gịnị amami nke a bụrụ ọnọdụ nke na-eweta nramahụ na nsogbu n'ezinụlọ m amaghị m na Chineke na-ahụzụ ihe ndị a niile dịka m meworo ka anyị mara mgbe aka ya bịakwasịrị n'arụ m mbịa mụta na o kwesịrị mụ na di m iji obi dị umeala ịhazi ihe ịkparị ụka karịa ịvụ onwe m dịka a ga-asị na ọ dịghị onye dị ka m n'ụwa mgbe ahụ ka Chineke ji mee ka m matasị na ọ bụrụ na ọ kpara m aka dịka akpara m si wee dị na m gaara abụ onye nwụrụ anwụ nke a mee ka ụjọ bịa m m wee tụọ egwu mata na ọ dị otu mmadụ na-emerụ ihe Chineke agwa ya okwu ma bịa jisi ike hụ na o kwesịrị ka m gafee ule a gịnị bụ ule nke a na-ekwu okwu ya ebe a otu m na-esi akpasa di m agwa otu m na-esi asa ya okwu ma mbụ onye ọ bụ mgbe ọbụla m ga-ịgwa ya okwu ma agwa ya okwu na-enweghị nkwanye ùgwù ma ewere olu nke eji aba mba gwa ya okwu akparamagwa m bịa bido na-agbanwe n'ihi na Chineke nọ na nche ịhụ otu m na-esi akpasị di m agwa mgbe ụfọdụ Chineke na-enye ohere ka e nwee ihe mkpasu iwe ka a mara otu m ga-esi wee kpaa agwa ma bịa bido na-eto n'ihe ọmụmụ nke nkwanye ùgwù nke nrube isi isi bịa jụọ m oyi akparamagwa m n'ezie bido gbanwewe ọ bụghị naanị n'ezi ma n'ime ụlọ nke bụ ụdị ndụ nke a na-ahụbeghị na ndụ m kemgbe m bụ mmadụ dị ka m mere ka ị mata amụrụ m ka esi asị biko ọ dị mgbe m rịọgidere biko gbaghara m biko gbaghara m ntakịrị ihe mee otu a tutu ị na-amata egbuola m ikpere n'ala si gbaghara m arịọkọtara m arịrịọ nke mgbaghara di m bịa chewe ya na-ahụzi ya dịka a ga-asị na ana m ebi ndụ n'ụjọ ya bịasị m na o zuokwalanụ otu a nke a mee ka m bụrụ onye na-ahazi okwu m mgbe ọbụla m na-agwa di m okwu n'ezie Chineke mere ka m mụọ ihe gị onye mụ na ya na-atụgharị uche ma mgbe ahụ m na-ebi ndụ ndị ya niile ọ dịghị mgbe m maara na ọ bụ mmụọ nke onye iro bụ ihe na-achị m ebe m hụworo onwe m n'ogo dị elu ọ dịghị otu ọgbakọ ga-aha aghara ịkpọpụta m ka m kwuo okwu nye ndị mmadụ ndụmọdụ kpee ekpere nke na-ere ere n'isi ha ma n'elu ihe ndị a n'ezie ọ dịghị ihe mbụ n'anya Chineke n'ihi na anaghị m erubere dị m isi gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa biko dịka nwaanyị a meworo ka ihe ndị a doo anyị anya ọ bụrụ na ị bụ otu n'ime ụmụ nwanyị ndị a na-ana akwanyere di gị ugwu bido taa mụọ nkwanye ugwu mụọ nsọpụrụ mụọ irube isi mụọ iweda onwe gị n'ala dịka m mere ka anyị mata n'ụbọchị gara aga na ọtụtụ ihe nke anyị na-agabiga bụ site na akparamagwa anyị ewepụ ụdị nwaanyị dị otu a anyị ga-esi aṅa mara na anya nke Chineke dị n'ezinụlọ m dị n'ezinụlọ gị mgbe ị na-atụle uche n'ihe omume nke ụbọchị taa ana m asị ka onye nwe m nọnyere gị anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma n'olu nwa gị arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie nwa gị ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ma ọ bụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nka anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail dot com at gmail com ma ọ bụ at yahoo dot com at yahoo dot com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị Ozioma nke pụrụ iche onye Deus. echefue nwa ya nke na-aṅụ ara n'ezie Chineke agaghị echefu ụmụ ya n'ezie Chineke agaghị echefu udo na amara ngozi chineke nọnyere unu ndị missionaries of aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị mbụ ka anyị nọ nwayọọ na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mgbe ndị na-ege anyị ntị taa nke a bụ oge ọzọ anyị ga-eji tụgharịa uche n'okwu Onyenwe anyị anyị na-ekele gị n'ihi mmasị gị na-ege anyị ntị site n'oge ruo n'oge taa bụ ụbọchị ọzọ anyị ga-atụgharị uche n'okwu Onyenwe anyị ma mmeji aha Onyenwe anyị na-anabata gị n'oge awa na ihe ọmụke dịrị ụbọchị taa na nkwenye si na Onyenwe anyị na ezinụlọ gị na ọ gị na mma isiokwu anyị taa bụ Chineke biko cheta m chineke biko cheta m anyị ga egwere ihe ọgụ anyị n'akwụkwọ jenesis isi asatọ na amaokwu nke mbụ ka anyị wedata isi kpere onye nwanyị onye nwanyị gọzie anyị taa ka anyị na-ege ntị n'okwu gị ka anyị na-atụgharịkwa uche n'ime ya ka anyị nwee ike isi na ọnụnụ na omume nke okwu gị dịra dị gị ndụ nke ezi omume n'aha jizọs emen jenesis isi asatọ amaokwu nke mbụ na-asị ma jehova chetara nua na anụ niile dị ndụ na anụ ụlọ niile nke ya na ya n'ụgbọ ahụ chineke wee mee ka ifufe gabiga n'elu ụwa mmiri wee taba nke a na-anyakịtara anyị ọgwụgwụ nke uju mmiri bụ ihe chineke ji bibie ọgbọ nke noa gịnị mere chineke ji bibie ọgbọ noa ọ bụ n'ihi mmehie ịnụfu isi n'okwu ọnụ nke Chineke gịnị mere eji zọpụtakwa Noa Ya eji zọpụta nua mbụ na okwukwe nke o kwere n'ebe Jizọs nọ ma n'ihi okwukwe ahụ nke o nwere n'ebe Chineke nọ Chineke nyere ya ọrụ ọ ga-arụ ọrụ ahụ ọ ga-arụ bụ ọrụ okwukwe ịtụ ụgbọ nke a ga-eji zọpụta ya na ezinụlọ ya ma akwụkwọ nsọ mere ka anyị mara sị na a tụrụ ụgbọ ahụ otu narị afọ na ohu afọ mgbe o ji jecha ozi ahụ chineke mere ka anụ niile si n'ọhịa pụta baa n'ime ụgbọ noa na ezinụlọ ya mmadụ asụtọ banyekwara n'ime ụgbọ ma akwụkwọ nsọ mere ka anyị mara sị na noa mgbe ha basịrị n'ime ụgbọ na chineke mechiri ụgbọ mmiri ozuzo wee malite mgbe mmiri ozuzo ji zuo ọtụtụ ụbọchị mgbe iwe chineke ji bịa dajụọ chineke wee bịa nyekọta na noa na ezinụlọ ya nọ n'ime ụgbọ mmiri ebe anyị gụrụ ihe ọgụ ji kwuo sị ma chineke chetara nua na anụ niile dị ndụ ndị nyere so nọ n'ime ụgbọ ajụja bụrụ chineke o chefuru mba chineke chefuru nua chineke maara na nua dọrọ n'ime ụgbọ ahụ chineke makwara na gere ya ntị chineke makwara na nọ na nchekwa mere mgbe oge eji zuo mgbe chineke ga-eme ka akpọpụta nua n'ime ụgbọ ahụ akwụkwọ nsọ gbara amasị na chineke chetara nua ka anyị na-ele ihe na-eme n'ụwa taa chineke chefuru anyị chineke echefuo anyị chineke ma ebe dum anyị nọ chineke maara ma ahụ ka anyị na-agabiga ọ mere ite aka n'obi nke anyị nwere ọ mara adị ike niile ọbụna nrịarịa niile ọnọdụ ndị a nwere ike ịbụ ọnọdụ nke ịnọ n'ime ụgbọ nke mere ya dị ka anyị nwere onwe anyị ma mma chineke ketara gị onye na-ege m ntị n'oge awa ama m ọnọdụ ịnọ n'ime ya Chineke echefubeghị gị? a Chineke na-echeta anyị n'otu n'otu n'ime ọnọdụ ọbụla nke anyị tụtụrụ nwaanyị Chineke ma na-arịọ onye na-ege m ntị n'oge awa kwula ka okwe gị daa mba ekwula ka olileanya gị n'ihi na otu ụbọchị nua nọ n'ime ụgbọ ọ nụ olu nke chineke ma nua kwere na chineke makwa na chineke n'otu ụbọchị na ọ ga-emetụrụ ụgbọ ahụ ebe ọ bụ chineke debe mechie ya na ọ ga-abịakwa ebe metụrụ ya ka ya pụta ya na ezinụlọ ya na ihe dum nke nọ n'ime ụgbọ nke a na-egosi na nua nwere ntụkwasị obi n'ebe chineke nọ nke a na-egosi na nua bụ onye na-ege chineke ntị nke a na-egosikwa anyị na nua bụ onye na-echere oge nke chineke n'ihi ka gị na-ege m ntị n'ime ndụ gị ị na-ege chineke ntị ị na-echere oge nke chineke otu ụbọchị chineke ga-echeta gị chineke echetala gị ọ ga-eme ka ị pụọ n'ime ụgbọ nke jidere gị ọgbụgbọ nke ahụ mgbu chineke ga-echeta gị kpọpụta gị n'ime ahụ mgbu ọgbụgbọ nke ihe isi ike chineke ga-echeta gị kpọpụta gị n'ọnọdụ nke ihe isi ike n'ọnọdụ ọ bụla n'ọbụla onye na-achọ ọrụ bụ onye ndị iro gbara gburugburu Jehova anyị na-azọpụta ma ọ ga-azọpụta gị otu a ka Chineke ji cheta Noa ya bụ emepe ụgbọ Noa na anụ niile nke nọ n'ime ụgbọ esi n'ime ụgbọ pụta ma nke a n'otu aka na-anyakịtarakwa anyị si n'otu ụbọchị na Chineke ga-anyakịta anyị kpọpụ anyị n'ụwa nke a n'ihi na ụwa dị ka ụgbọ nke anyị nọkwa n'ime ya otu ụbọchị a ga-eme ihe ọnụ ụzọ ama nke eluigwe Chineke na ndị mmụọ ozi n'ebe Kraịst Jizọs nọ ga-arịdata ime ka bịa kpọpụ anyị n'ụwa nke a nke mmehie na-emebiela ka ihe isi ike na ụkọ na aghọm jupụtara n'ime ya ka enwee ike ịkpọba anyị na ndụ ebighị ebi ma ajụjụ bụ mgbe chineke ga-echeta gị ị ga-anọ na njikere ịzaghachi ọkpọ nke chineke n'ihi na mgbe jizọs ga-abịa nke ugbo abụọ a ga-eme ka emepe ụzọ nke eluigwe kpọpụ anyị n'ụwa nka nke mmehie na-emebiela ka bụrụ olileanya gị ka bụrụ olileanya m n'ihi na n'otu ụbọchị na-abịa mgbe chineke anyị ga-emere anyị ihe anyị bụ mkpa anyị ọṅụ anyị wee zuo oke so gị onye na-ege ntị n'ụbọchị taa jehova ga-agọzi gị ka ị ga-ebe ndụ gị dịka nnu bikwara ndụ ya ka ị gee gị ntị n'ụkpụrụ niile na iwu niile ka chineke ga-enye gị n'ime ndụ gị ya ewee si otu a dịrị gị mma na mma ikpeazụ mgbe a ga-eme ka anyị si n'ụgbọ nke ụwa pụọ baa n'ụgbọ nke eluigwe ya dịrị anyị otu a n'aha jizọs amen ka anyị kpere onye nwe anyị chineke anyị meela n'ihi na ị maara anyị mara ebe anyị nọ mara ọnọdụ anyị ihe anyị na ụbọchị n'ụbọchị taa bụ cheta anyị n'iru oche eze amara gị mgbe ị na-echeta anyị kwee ka ngọzi niile nke kwadobere anyị ruo anyị aka kwee ka abụrụ ndị a ga-azọpụta n'ikpeazụ mgbe jizọs gapụta na ihe na mbara nke igwe ojii anyị abụrụ ndị a ga-akpọba na ndụ ebi ebi ahụ dịka nnu ketara ụwa anyị nwanyị wee keta ndụ ebi ebi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu ọṅụ ka bụ eze anyị anyị anya ya ọ bịa wezapụta anyị tienụ mkpu ọṅụ ka bụ eze anyị anyị anya ya ọ bịawo ọṅụ ka bụ eze anyị anyị anya onye mgbasa ozi Josaya ka Chineke gọzie gị ka Chineke na-agba gị ume ka ya Chineke bara gị n'ezinụlọ gị ụba otu aka ka anyị jikwa na-ekele ndị nyere anyị abụọ ma nke taa unu emeela na-echekwutara anyị na Chineke bụ onye nzọpụta anyị ọ zọpụtawo m ọ zọpụtawo gị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị chọrọ ịmụ akwụkwọ nsọ site n'ịbụ nwa Chineke kọrọ na anyị n'ekwentị na 070 6363 070-63 637224 gbalịa detakwara anyị akwụkwọ na awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị mee ihe dị mma na ndụ nwa ma ọ bụ ụmụ gị ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị ma nye anyị akọluche dị mma imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo